agwa agwa kpuchikwara nke ezi obi eze na egwu n'egwu ebe zọli ahụ dụmọdụ na ga oge n'oge ọnwa o ji ka eji na na amọlị nwa o ọbụla ọgaranya agwa ahịa ọmụ ọgwụ na-ere onwe ya bịa kọla kala na-agbaba ụzọ ahụ agwa gị ma nwa ọrụ ma ndị mmiri onye atụrụ na na-amụta ọdụrụ adị ọ na-ameri bịa na-amụta ọbara tụrụ agwa gị odogwu joya chompa dójú. asinodogo na-epe mpe ọ bụrụ nziokwu mpa asị na odogwu na-epe mpọ ọ bụrụ nziokwu mpa asị na idela na mmụọ ọzọ ada agbakọ mpa odogwu na onwe nie na ọrụ ọrụ ọrụ ọrụ ọrụ ppp ppp nwee kọnekshọn o ịchọba ọgụ enye gị ịchọba ọgụ enye gị ịchọba kọnekshọn enye gị mmadụ ga-awụ ụtọ ọgwụ nwụọla mmadụ na ahụ na-agba ọnụ ahụ ọnụ ọba ibera agba ma agwa ala onye na-enweghị ụtọ ọgba n'ọgwụ ebe ọ jere ebe ọ na-agbara ebe abụ amụọ ga na ụwa gwọgọ bụrụ nwoke ya mụọ nwaanyị na-abụrụ nwaanyị maka agbara ka na-aza na onye jiri ka na-akwanye gwa na amala ebe ama eji nwa nkwụ wee gana dịka emere emere gịna kedị emere emere ịbịa ụlọ mmadụ ga-eji aka agba okwuchi wala aka mmanwụ ọnụ ọbara ide mmiri oge onye gela anyị fonu na-egwu agwa oje dịkpa igbo na-egwada mmadụ ịba mma agwa ndị bịa na ozita karịa agbasa ọgbara ọla agwa ụlọ mmadụ ga-akwụrụ ụtọ ọrụ ụlọ mmadụ na alụ onye agba ọrụ ịba agụ ji eme ndana mma ka ịma ji eme ndana na amalị ba ma bụ okwuchi wala aka mmanwụ ọnụ ọbara ide mmiri ụgaghị na akpa mmadụ adịghị n'ọrịa ọgwụ ka a na-eme mmanwụ na-akpala ka mmadụ mgbe mmanwụ mere rie nne ikolobịa ihe ọtọ iwe mere ihe hmm? ọtọ adịghị ndị ya n'isi jere a na-egburu ijele mma n'isi gẹjẹgẹjẹ yẹ. àwọn ẹni tí wọn gun òwe máa ń máa ń tẹ́lẹ̀ ìpè bọ́ọ̀lù ewúrẹ́ fún máwọn àkẹ́jẹ́ làkájájá wọn lọ máa dìgé jẹ kó ní wọ́pọ̀ òkú ti wọn làkè máa wọn náà bá ní dẹ́mi jẹ àwọn ní gèdè wọn láti mẹ̀sìn nínú ẹkún òwe bákan lọ́jà mọ́jà <laughs> kan lọ́pàá ní ẹkún ó lọ máa dìgé máa náà wọlé kíkọ omenala igbo gadị ma ndị ụka agbaja ahụ e onye m onye na-ejikwa kwụ na ọgbamanwụ niile azụmọdụ na gị maọbụ na ụgọ nwa onye kara ga-eji onye bụla bịa gba okwu jiwala gị gaa gara n'okwu wee jede obi eji ego agwa jiwala gị ga-emekwara anyị mechin ka anyị enu ụlọ mmadụ ga-eji aka agwa nwaanyị anyị bụ ụlọ anyị ejuzuola nụ onye jiwela gị mmanwụ ọnụ ọbalị ide mmiri obere ma ọ na-emechi ibe aka nwa akwụkwọ ọgwụ nwa ego na-ene ọgwụ na-ene ego ego mgbala na erigo nne gba ọkọ na ego mba na eribe nne oga na feki kampanya ụnụ mechin nke na-enye ọkụ ọ na-aga nọdụ aka mkpali ọnụ ma chọrọ ọbalị ndị mmiri ọbachị na-agbalụ ọsọ gaa aga n'ogwu ife agwụ ji eme ịdara mba ka akwali ka jere eme dibịa na anambra niile mmanwụ jere igbo igbo na egwu oyimbo onye ọbalị ndị mmiri ọbachị na-agbalụ ọsọ gaa aga n'ogwu ebe akọrọ ọja nwa ya kọrọ ọkwa n'egwu omenala igbo ga-adị ma ndị ụka kweta ọgwụ na-enwego nọmba ọkwọ ngọnye unu vonu mgbe kpọrọ ndị mmadụ nọmba ahụ ụnụ ya n'ezi na-ekwuzi ọgwụ ike 9158 09022839158 nwa bụ nọmba wa ee maka onye chọrọ ka kwa mbem ọkwa ụnụ kwara usoro udo mbem nkwasị agha mbem ego o nyere ụnụ ụnụ abụla anya ọka onyela ụnụ ego mana ụnụ gwara ya n'ọhịa achị obodo a ụbọchị bụrụ n'anya adam mgbe e, ebe last ebe last two years ọka ọnya ma ọmụ alụbụrụ agụ nwa ma lụsoro udo mbem na ọ ya achịrị anambra mesịa amụsoro udo chebe anambra kịta ego afọ abak mma apụ dị vidio ma ọkwụ nwedi vidio na fon unu emesịa na esendịara m ya na WhatsApp ka m tụwa na net ka bafụ mgbe a na-ekwu ibe mgbe mgbe ụzọ mgbe ezi ka dị n'okwu nkwa otego hmm? omenala anyị ya ya nata na omenala amaka omenala igbo na-ebu eke iwe nwa bụ iwe debe anyị nna eh, nna anyị mere nna anyị mere ọ bụla anyị eme ya ọ bụla arụ amaka ka anyị na-ekwu <laughs> ọla obi ka a onye nwere obi enweghị ego mgbe ya idoro na mma na anụ mgbakwu ọkwa eri fraịde ka nnọbe eri tuuzde ụnụ abụla mmanya mgbadaba na ego unu nwetara n'aka m erugo nne gaa next week hmm. kampanya unu meshin afọ <laughs> mma ọnụ na-eri eri ịmara ego unu nwetago n'aka ọga na erike na onye ọmụma asụrụ maka ego unu nwetara aka ma foonu m iwe niile nye akwa akwa na-eme unu mma ebe anyị na-ekwuzi na ya apịazụ unu unu wee na-eje njem ọnwa ebe ọ ga-eje unu wee meshin bịa <laughs> unu fans iwe ọkwụrụ ya anyanwụ ya anyanwụ meshin ọ bụrụ ndị enwe na-enye ọkụ ọ bụrụ unu wee na-agba fans na abụghị na onye onye iwe ọma kwesịrị ka a na-eṅomi eṅomi bụ akwa ọkọchiwela ee anọ m ya akwa mm. asaịlị mba na studio m abịa gwa mbe n'abalị na anyị na celebrity nwa nọ onye na-emelụ ndị ụka ọgọ na-emelụ ndị omenala